ndewo ndewo nụ ga ngam arụ ọrụ na ọhụkwanụ ngam ede akwụkwọ niile anyị mere jikwa m eji ede akwụkwọ woo mgbe anwụ na-anọ ụmụaka eji akọla m akụkọ ọrịa ahụ anyị isi nne ahụ ọwa akụkọ nnabi nnabi na ụmụ anụmanụ ịmara na chi ee anabi ọwụ onye arụrụ ala ụmụ anụmanụ kwanụ eri ụmụ nnụnụ ahụhụ ya anya ahịa na mmiri n'ụwa agụ ọgụgụ ụmụ anụmanụ o meghị ebe nri nọ ma otu ma otu ndị na-achọkpara ngarị n'ụwa ụmụ nnụnụ ebe nri nọkwa n'ụwa ebe eluigwe nnabi na onwe ya kwa na-akpacha ahụ kpa ọmama ihe ọ na-eme ya nwaanyị ya alị ya nwa mmanụ abụọ nwa na-adọgharịga na-adọlịga ee mgbe a na ji eje hụ ikwikwii nnabi ajụọ ikwikwụ echi ilekwara ebe eh, eh, ụmụ nnụnụ eh, ebe nne ji achọ anyị ozugbo unu niile anọ evuchana ọkụ ịhụ na akpanyị na eje tacha ahụ arịbịara anyị mụ ụmụaka m riri ma nwaanyị m o mebiri ha anyị riri ị nwere kpanụ nwere ike ị ga-enyere anyị aka ikwekwechi henabe ị ga-adọhụ amaụkwụ ama ị ga-adọhụ amaụkwụ ama ee ịnwere onye enyela gị aka gị achọmakpi gị iji egbu onye enyela gị aka ọrụ ịnọ mma o mebere o ji ekwu akwa akwa na bishi hụ biko ịhụ na ke ahụ onye ọbụla ahụshi anyị wụ onye ọjọọ ahụsọ ndị ụrụ ya kwuru ikpe ya mụrụ na ụzọ ihe ndị ụrụ ha kwuru ihe hụ mere ndị mmanụ ekwa ụmụ anụmanụ omewo e nwere ike ichewụwụnye achụhụ biko hụ gwakwara ya ebe nwa eji nri ikwekwe ishi anya ga-ajụ ụmụ nnụnụ ndị ọzọ nwa okwere ya na-ahụwa bịabịa gbahụ nnabicha ya na-echere ahụ onye ele ha ihe na-amere n'ụwa mgbe ikwiku ije jee hụ ụmụ nnụnụ ụmụ nnụnụ chi olu olu olu olu olu olu onye ahụ akpọ nnabi eh? ịhụra nnabi ahụ o meghị onye ya ahụrị mma ọwụ onye arụrụ ala onye niile nyere ya aka biga akwa ihe na mere n'ụwa igwukwu ehugala nwa ekpe ehugala nwa ekpe nwa ara kwere nwa ekwere ihe jikwa ha okwere ewu anwụ oge anwụghị ile nnabi nalenuma agwa ya o nwere kpọrị asị agwa ya arịla mma anyị na-aga inyere ya aka o nwere ike ịsụ anyị ije ebe anyị eji achọgharị ozugbo ụmụ niile ozugbo ụmụ nnụnụ a na-agbakọ kpọkwanụ m anyị ekwerela ịkpọ gị eji mana anyị achọghị chi anyị kpọrọ gị jee ruo ebe ahụ gaa rugbuo anyị ọsọ gị ji eme ndị mmanụ ọ kwara ihe ndị mmanụ iji ji mee gị onye ọbụla ekụcha na-abịcha ụlọ ịhụrụ anụ nwụchụọla ya kpaya gị iji eri nri ya ndị nga ya ahụ ezuogala ya ahụkwa ihe ndị ụrụ ya kwuga nwechụ mmechi ọnụ na ndị ụrọ hụ ndị ụrọ hụ ahụ onye arụrụ ala ihe a na mere ha nwa na were um, ihe ejighị efe um, e, e, ntutu nwụ were nye nnabe si anwụọ ebe nwa eji achọ nri ahụ eluigwe a ga-efe efe ruo ebe ahụ mgbe a na ji ụdị nyechaa ya um, ntutu nwụ ihe na-amere n'ụwụ nwa akpọrọ nnabi nnabishi nwa chere ịmara na ahụ emere n'wu anwụ ga-echu aha a ga-aza mgbe anwụ ruru ebe eluigwe ikuku achọ ahụ za ozugbo nwa niile achọrọ chawa ahụ nnabishi ahụ ya hụwụ onudu Mgbe a na-ji ji ruo ebe ahụ ị na-amara ahụ emere <laughs> mgbe a na-ji kpọga akpọga ahụ akpọga ahụ akpọga ahụ a na-akpọ unu dum nabishahụ ya nri ahụ abịa fụa abịapahụ anụmara nri nnabịa na-agwa ụmụ nnụnụ si onye nwụkpọ ahụ ahụghị ụmụ dum ahahụ eh, eh, ụmụ nnụnụ ka onye inwe ala akpọrọ ahụ ahụ ya arịa ahụkwanụ nke ya ee eh, ụmụ nnụnụ si anwụ kakwara aka nwa agụ ikwikwii ọkwa nwụ gwara ha agwa si anabi bụ onye arụrụ ala ahịa na mere n'ụwa nnabịa na-arigo anụ rigo anụ richaa pụrakwanụ tikwa n'ime akpa ya ụmụ nnụnụ akwanụ ya eh, ozugbo eh, eh, ihe eji ha efe na-anatuo ya nnabi nnabịa ama ma akpọ gị ji ayọda ya ọ na mere wụ ya ahahụ onwe ya jee kụọ ala gberigide onye na-ahụrụ ya n'uwe eyi eyi a na-ajụ ya shie n'ihi na mere hụ ya shie eyi nne ya anyị ama akpa ya ga iji adọmọ na-ekwu hụ nwere ike nyere ya aka ọ jụ ka gị nalee mkpo nnabi azụ ya o nwere mkpo jiri re ya eme ihe eserese ya wụ kpo ji kụọ azụ ya ala anaghị ihe ufere mfere ele ihe ọ kụzirila anyị anyị ọ kụzirila anyị wụ onye emebere a na-ekwu akwa akwa ime ụwa anyị nọ onye niile ime na ebere ee ya emeghachi ya gbuo gị ọsọ ihe ufere mfere anyị asọ ọhụ ihe ọwụ ee ụmụaka ọkwa nna na-ege ọhụ ụdị akụkọ eji akọrọ anyị mgbe anyị nwụrụ anụ ụmụaka akụkọ ndị ahụ nyerekwala m aka arịa ahụ ahụ mgbe m na-awụ okenye agba mmụọ onye na m aka ma na-ade akwụkwọ a na-asụ bekee nga m nọ na anụmala bekee ọkwa ịhụna echeghị m okwu ala anyị echighị m okwu owere anyị ee anọ m nga m eji arụ ọrụ ejikwana m akụzi nkụzi m yọkwanụ nga ahịa ewu ihe ndị eji arụ ọrụ ndị bekee ji akpọ ya kọmputa enwere m um, abụọ skrin abụọ eji e m eme ihe ahụ nga ngwanụ a na-emena mgbe ọzọ ma akọbụla na akụkọ ọzọ ka um, chibo ngwa mjenama